anya nwachabago anya pụtago ife mebego ịgbakwa onye iwu ịgbakwa onye iwu ọnụ mmadụ abụla ọnụ chukwu ịghọtago akọsịa ma ọnụ ọnụ mmụọ mana ọnụ mmadụ abụla chukwu ọchukwu na-enye dị ịghọta ọchukwu na-enye ọnụ mmadụ abụla chukwu onye kọsi asị na ọnụ onye akụlụ mmadụ bụ ọnụ Chioke akụlụ ọtago ọgbara ka ebe ọgbara m na unu mgbe m ka biko biko na-akụ eri simi ada anyị si na ọnụ mmadụ emere gịnị ụdị egwu mmadụ awụrụ chukwu ode gwanye na mmadụ ahụlọ chukwu na ka ngwa anyị iwu chukwu ya agọzi na onwe nọ ọ mmadụ ka o ji ya agọzi ego si ya emekwere ha alụ mmadụ ka o ji ya emeghe alụ ọkwa ịkwụ ya lịchago ojukwu ojukwu ejeche na amị bata nke ebe utu ebe ọwụsa wụsa ebe ọ ghasa agbutu ọ ghasa agbutu ebe one kpọọ na-eke na-eke iwu iwu a iwu ịwụ anụ mpama wegharịkwuo na ọnụ mmadụ ahụlọ chukwu na ego na ụmụazị na-ekwu ewu chakwala m mụ e, e e na m adị n'ụlọ na-eyi akwa ekwugharịtago a na-ejighị taa nsị ya adnata kanaba n'ụzọ ọbụla na weshi na ihe erikekwe bishi na-efụtagharịba fụtagharịba kana na ihe erike na-esicha shilahụ ka ebe amalahụ ijere imo steeti gbaka imo steeti abakaliki steeti niile ọgị nke gị ụmụma na-ekwu ụmụmara atụ ị na-aza nwoke na-amala anyị nwaanyị na-amala onye nke amala anyị onye nke amala di ụmụ nwaanyị niile ju ụlọ n'ọka niile ekpete niile ke nke amala anyị nwoke mazụrụ ọyụ nwaanyị amazụrụ ọyụ otu niile dị ya ka na ọnụ mmadụ ka a iwuru nwoke ya ekwenụ nwaanyị dịka nna iwuru nwoke ya biko belatara m na ụlọ mmadụ abụla iwu chukwu ịbụ chukwu ịbụ chukwu ụlọ chukwu <laughs> iwele m egbugbo ewu gbagharịba akwụna akwụgharịba ezi ije na-echọrọ gị awụ emetela nke na ekpele emetadie n'ụka ekpele ịkwụgharịcha n'ike agwụ ịbịa jewe ụka ekpele jee kụwa aka ihe n'ime baịbụl chọọ onye iyi ahụ bụ chọọ nwoke ya anụ mgbe ume dị mgbe ị dị ka mmadụ ka ebe chọrọ nwoke ya anụ isi ụmụ nwoke akwụgharị isi la abakaliki striti isi ebe daugo ebe isi ebe daugo ebe isi nke daugo nke a na-eji adanyị ya takara chịchaa chi ahụ pụtara na ebe ị na-eje n'ihe erikekwe gị pụtara oluolu mbọ niile agba n'isi ebe niile ekpere n'isi ka ebe ọ na ezinwụla ahụ bịa bịa agbụ ebe dị ya akụkọ agbụ gwakwa nne ya ọmakwa ụda akpụ n'ibe nke nke ọnkụ ọnkụ ọnkụ dị ele na-abịa eze ka iwe n'ihe agbụ oke nke akpụ ọmakwa ma akpụ nne ruodelu ọnkụ ruodelu anya shụ na-akpụ ụkwụ ka nne ejikwara gwakwa nwaanyị ọnwụ mgbe ele ma amakwa ụdị ya sikana m agba enyi ga akpụ nke akpụ nke amamankwụ nri e dị eru edo kpọpụ eriwe anụ ịda e ndị na-echọrọ ya ahụ bịakwe m tebụl enyiwe ka anụ na-atụ foto Ada. Ore nlo be. Amulie na agụ na dakwa ọnụ ọkụ tie n'ime ebele. Ya nwụrụ nwachara ya akpụ n'ụtụtụ. Iwu ma ebele. oh, no, no, no, no. <laughs> You're not weird, No, no, no, no. <laughs>